tata bụ nnukwu ụbọchị na ezinụlọ Mr and Mrs Obi bụ ndị nke si Imo steeti ọ bụ evi ọktoba 16 ka ha na-echeta na Chineke gọziri ha wee nye ha ụmụ ejima ofu bụ Chukwuebuka Obi ebe onye nke ọzọ bụ Chukwunwike Obi mmadụ na-abụ nụnwa bụ ndị nke a mụrụ n'afọ one ma one gara aga n'ụbọchị ọktoba 16 tata bụkwazị mọnde ọktoba 16 2023 ka evangelist ebuka obi na chukwunwike obi bụ ụmụ ejima anụnwa a mụrụ ọtụtụ oge gara aga na-emezi ncheta ọmụmụ ha ka ụmụ ejima na-abụ ọnụnwa bụ chukwu ebuka obi na chukwunwike obi malitezi wee tobe dịka mmadụ chukwu ebuka obi wee fụọ onwe ya n'ụzọ inwe mmasị ịgbasa ozi nke chineke wee sị na ọ bụ kemgbe ọ dị 12 years ka ọ malitere ịgbasa ozi ọma ya nwa ka a na-ekwu nwanne ya nwoke bụ chukwumwike obi wee jebe ụlọ akwụkwọ nke mahadum wee jee ebe ahụ wee mee injiniarịn mesịa wee pụta bụrụzie injinia ya nwaka ka mmadụ na-abụ nwa toputeziri ugbu a o wee buzie na dịka ebuka obi furu onwe ya dịka onye nke nwere mmasị ịgbasa ozi ọma nke chineke o wee banyezie dịka evangelist chukwuebuka obi wee nwetazie zion grand onụnwa bụ ebe ọ na-ekpe ekpere na lagos nwanne ya nwoke bụkwazi ejimi ya bụ enjinia chukwumikeobi obi wee fụkwazie onwe ya dịka enjinia e nwere ebe ọbụla isi wee n'idi enyemaka ya bụ ihe ọbụla gbasara enjiniarịn na gị kpọkukwazie ya bụ enjinia cc obi ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on whatsapp through plus 234 84 evangelist ebuka obi bụ onye nke a ga-eme ya bụ ncheta ọmụmụ ya na zion ground anyị nọzi wee na-akpọ ka onye ọbụla bụ ememba member of zion ọnụnwa wee na-asị gị na ọkwa tata ka onye isi zion bụ evangelist ebuka obi na ejimu ya bụ chukwunwike obi na-eme ncheta ọmụmụ ha anyị na-asị gị ebe ọbụla ị nọ ugbu a ka ị na-esendị ya bụ happy birthday greetings to chukwuebuka obi na nwike obi anyị na-achetakwaziri gị n'ụbọchị ụka na-abịa abịa bụ 22nd of October 2023 ka ọ ga-adị wee mee a ga-eri shasha a ga-aṅụ ọtọ ee ụfọdụ ndị ga-ebukwazi ụgbọala wee na n'ụbọchị ụka na-abịa abịa maka na evangelist Ebuka Obi bụ onye nke na-abụ oge ọbụla ọ na-emebe de ọ ga-eke moto ọ ga-eji moto wee mee ọgọ ọ ga-eji moto wee sị ndị na-arụrụ ya ọrụ na-eji obi ha wee na-arụ ya bụ ọrụ na-agba mbọ n'ọrụ ha na-arụ biko ha daalụ wit moto onunwa dịona dịona anyị maara na o megie n'afọ one ma one gara aga na evri ihe ọbụla evangelist ebuka obi na-eme ncheta ọmụmụ ya a ga-enwerịrị ndị ga-ebu ụgbọala wee na n'ụbọchị ahụ amaghị m ma ọ bụ gụnwa ga-ebu ụgbọala nke afọ ọnụnwa ka ọ bụ onye nọ gị n'akụkụ mana etu ọbụla o siri wee dị mara amara na enwere ụgbọala a ga-eke ụbọchị ụka na-abịa abịa septemba 22 nd 2023 ọ ga-adị wee mee na Zion Grand anyị na-asịzi ndị zayon niile ngwa happy birthday ka anyị chọrọ n'aka gị n'ebe evangelist ebuka Obi na injinia CC Obi nọ biko wụbara ha ya bụ happy birthday kịta kịta ka anyị na-afụ ka ya bụ ihe si wee na-eme dịka anyị na-echezi gị ụbọchị ụka ọktoba 22 2023 ka ị bịa buru moto nke gị na Zion Grand maka na o nwere ike bụ na ọ bụ gụnwa ka a ga-echeta n'ime afọ ọnụnwa happy birthday evangelist chukwuebuka obi na injinia cc obi dịka na-eme ncheta ọmụnụ n'ụbọchị tata